Gbamụlifọm ị ga-emelụnụ nne mụrụ m, ụwa m ọnwa elu nne lọta nne gị maka na nne dị ụkọ, ewu mmeghew Chukwu wee Maadị ma nne na ewu Chi mụrụ ụwa m ehie, chi ewu mee. Chim Nwameihie Chinwe Nwameihie Onwenu n'ebiko oluta nne Chinwe Onwenu n'ebiko olute mama Nwameihie Onwenu n'ebiko omete nne gị iwe Nwameihie Onwenu biko kpọlụta nne gị nwe nwa mmiri ehihie o welive biko ogozife nne gị ma mụ na ifeọma ga-emelụnụ nne mụrụ m gbuwa m ehihie o welu biko lụta nne gị maka na nne dị ụkọ ewu mme ewu wee chukwuo ma dị na-ewelu nne na-ebe uchi mwe chim ụwa mehihe chim uwe ụwa mehihe chim ụwa mehihe chim uwe ụwa mehihe chim ụwa mehihe chim uwe Ngakwa ihe egwu na n'ebe a na-akụchi m ụwa ụwa mee.